come come i no wan believe say thief dey dis house o so i go suffer finish go outside thief igbo come dis house una go get my give di igbo come wey my igbo wey my igbo spark am dey go dey pass am dey go dey roll up dey go i dey on the low i dey in my zone i just wan dey go confusion the dey, wahala e dey i don want to know i just wan dey my zone dey on the low dey smoke am dey go wey my igbo. bobo no come dey drag am with me dey pass am dey go i dey on the low issue wey my igbo wahala e dey confusion e dey i don want to know i just want the smoke i dey on the low wey my igbo pass me lighter first make i smoke and think about my future with zedi combination with rizla light am everything na mixture eh. no add coda no address cloud nine na my new address mary jane i give you access to ease my stress as i take to drag no dey follow me talk i dey follow you drag As I just dey calm, eh. I dey keep distance, I dey cover the scars. If I come see stars, I go follow them talk, they go follow me cap. Life. Fabul of fire, pass the book, make I confess. If na presidency, I contest. Igbo dey for me, I no get what is some of that one na less. I just wan day on steez, I just wan day on snooze, I just wan day on cruise. Igbo dey I can't lose. Wimsat, we my Igbo. Pack am the gold, the pass am the gold, they roll up the gold. I dey on the low, I dey in my zone, I just want the gold. Confusion the day, wahala the day, I don't want to know, I just want in my zone, dey on the low, they smoke am the gold, with my ego. I want no look up drag dragon with me, the pass am the gold. I dey on the low, hey shoot, with my ego. Wahala the day, confusion the day, I don't want to know. I just want the smoke, I dey on the low. say problem shared, is a problem solved. My problem choke, so I take one puff. My friends them know I they go no stop. <laughs> That's a learner's cough. If your head no you carry, drop that stuff. I'm on the street too rough. Nobody go show you love. Man, I have seen enough. Now make I the hole up, roll up, smoke up, choke up, drink up, eat up, sip up. Anyone within my body, I do. Me, I get Jesus. Now make I look up. So no they think about me, about me on my future. Cause me, I the on the bone, I the mixture. Combination with loud. The only solution now, pass the go, make I confess. Now, see I contest. Igbo day for me, I no get worry, some of one na less. I just one day on steez, I just one day on snooze, I just one day on cruise. Igbo day, I can't lose. We said, we my Igbo. Spark am the go, the pass am the go, the roll of the go. I dey on the low, I dey in my zone, I just want the go. Confusion the day, wahala the day, I don't want to know, I just want in my zone, dey on the low, the smoke am the go, we my Igbo. agbobo no come dey drag am with me dey pass am dey go i dey on the low hey, wey my igbo wahala e dey confusion e dey i don want to know i just wan the smoke i dey on the low wey my igbo.